nwanne anyị nwoke Nnamdi Kanu dịka onye eze kwuru ọ gara ịmasị m na ebe Nnamdi Kanu onye ikwu anọ ụmụahịa at a time very soon that ndị ụmụahịa south ndị ụmụahịa north na ndị ikwu anọ ndị eze onoge fetaba bie okwu I was the last person that spoke in court where I pleaded that onye gburu n'anyị nwanne anyị nwoke nwanne anyị jedere anyị ndụ the seven felony charges a charge ya iwu Nigeria enyeghị any option for fine enyeghị any option to change the judgment eme the judge kwesịrị ya gaa otu iwu chedere ya kpụọ ya ikoni by death sentence but chineke mere brave when i spoke in court i pleaded with the judge he the judge to tamper justice with uh, mercy and the judge listened n'ike nke chineke ya enye Nnamdi life sentence but ugbu a anyị afagharịala appeal on behalf of Nnamdi and the government has filed their own cross appeal and the government say court before ekpewe ikpe a on appeal and the judge should reinstate the judgment ekwesịrị inye na case Nnamdi which is to be death sentence they are demanding that Agipu is the correct judgment enye and that the judgment enye was an error and that the judge enweghị any jurisdiction ichegharị or ịgbagharị iwu ahụ